ndị be anyị ekenekwa m ụnụ na-asụ ụnụ nke onye chiri ya zeru nwanne mmadụ ife onyonyo ihe na-afụ ugbu a ime ife a na-agba ya na vileji gị amarọ m ife ụnụ na-agba ya na ya om vileji nwanne mana mụnwa na onwe m na vileji nke mụnwa ihe anyị na-agba ya bụ onye eso onye eso nwanne ọnwa anyị nọ na nke ikpeazụ a bụ ọnwa eji eme bụ ife e nwere ọtụtụ ndị amara ebe faso enwere ọtụtụ ndị na-akpọdoro ime n'ọtụtụ klọb dị iche iche mana ịjụ ọfa ebe faso na dia vileji ha enwere ike ịkọwa unu ịjụ ọfa si ha kelee onye tọrọ fa maọbụ kelee onye fa tọrọ na vileji ya o nwere ike ịkọwa wunye maka na o jebọrọ ebe a na-eme ịdị ife a na vileji ya nwanne mmadụ abịa m ịgwa gị na ihe ịfụrụ ebe a ejirọ isi mmadụ eme ya bịa nwere eji ya wee ruo asị na itozugo gị ime onye ọbụla nwere ike ime dipendin otu aka gị ha maka na ka aka ha nwaanyị ka ọ bụ atụkwasị di ya nwanne mmadụ e nwere ike aka ga-ezuo n'igote efi enwere ike ọ bụla ewu ka igotawuru o dipendịrị ọ bụrụ na igote ya o ruo taim bụ nji eme vileji meeting nwanne mmadụ ịkpụpụta ya kwụsị igbuo n'iji nke a akwado ife a na-eme n'ịchọrọ ka egbuo nyaba egwu ma ọ bụ bụ efi ka egbuo ego ụmụnne anyị so nwere obi aṅụrị nwanne mmadụ ọ dịkwa gị n'aka nwere ike ịghọta mmanya onu ị nwere ike ịghọtago ka e wee merụgo ụbọchị ịghọtarụ so abịa bụ onye bụ anụ nwanne mmadụ ekeye ebido na-eme onye eso onye eso onye eso ebe afọ ka ị ga-esi wee marụ ndị tọrọ na ndị na-atọ ebe afọ ka ị ga-esi nụ akụkọ dị iche iche ebe afọ ka ị ga-esi wee nụ ọtụtụ ife zoro ezo do na vileji gị ahụ nke ị na-amabụrụ n'ọdụbụ mbụ nwanne mmadụ enwere ọtụtụ ihe omimi a na-amụta n'ike anụ ịfụrụ ike ime onye esu onye esu a nwanne enwere ọtụtụ ife mmụta a na-amụta na ya andị na imekwu ya bụkwa inyekwara some people aka nọ na your village maka na some people nwanne anụ ịfụrụ a na-egbu na ọmata dị deeti iji wuo gbuye ya nwanne enwere ndị ga-echekwa anụ nke fa chekwa ya nọtịrụ mbọsị a ga-agba krismas maọbụ mbọsị a ga-agba aha ọfụ ka ha ga-eji wori nke ha nwanne mmadụ ihe efụrụ enwere ọtụtụ ihe omimi dị n'ime ya onye so onye so efụrụ nwanne enwere ọtụtụ ihe omimi dị n'ime ya nke nwa bụ onye oruwa gbariri fim na nke ikpeazụ a nke nwa bụ onye oruwa gbadoro ọkụ n'ụzọ ya na nke ikpeazụ a nwanne mmadụ ka aka ha nwaanyị ka ọ gbatụkwasara ya gbaa mbọ fụna imere nya bụ ife maka na enwere ọtụtụ ihe mmụta dị na ya maka na enwere ọtụtụ enyemaka ị ga-enyeru yo vileji ebe ahụ isi dịka a na-anụ ụlọ ekeresimesi na nke ikpeazụ a dịka ọtụtụ ndị na-anata nwanne mmadụ ihe a bụ ohere ị ga-eji wuo mmie enwelụ kwalifikeshọn enwelụ nọ ihe a bụ oge ya bụ itoruo nwanne mana itoruo n'ime ya bụ ife onye eso onye eso efuru nwanne ka aka ha nwaanyị ka ọ gbatụkwasa di ya nwanne onye aka dị mma nyakwa na ọ bụrụ dị ọkpara gburu nwanne mmadụ kabalụ fụ na onwere ebe isonye na yo vileji kabalụ gbaa mbọ chọpụta ebe iso ya na onye so gị ọ na-adị mkpa ọ na-adị mkpa nwanne mmadụ ọ dị mkpa ọ dị ezigbote mkpa ebe iru ebe a na-eke dị anụ a nwanne mmadụ ebe n'ebe na-egbu ebe n'ebe na-egbu gribat enwere ike itinye aka ebe ọ ma na okonkwo tọrọ ya andụ nya bụ oke ọkwọ tinye aka ebe ọ ma na okeke tọrọ ya nwanne ihe mbụ ọjị na asatọ ihe mbụ ọjị na asatọ uti nkwụ dị ya dị elu nwanne mmadụ ọ na-adị egwu nwanne gị nwa bụ onye oruwa gbanyere fim gị nwa bụ onye oruwa gbadoro ọkụ n'ụzọ ya nwanne trai ikene nya bụ ife na yo village ị ga-amụta ọtụtụ ife n'ime ihe and ọtụtụ ife zoro ezo ka ị ga-amụta maka na-anọrụ di ya a na-amaghịgasị okwu ọnụ a na-akọgasị akụkọ dị iche iche a na-agwagasị ụwa na ọtụtụ isi marọ na ọ na-emezis na dayo village nwanne mmadụ a sị gị dịka ị na-anụ na nwanne chee echiche mara na ị ga-emenwunya ife ọ bụla egwu ka aka gị zuru igote egwu ọ bụla efi ka aka gị zuru nwanne gote efi a sị na na okeke emego na ọ bara uru gị nwe ime nwanne ọ bara uru <laughs> ọ bara uru ọ bụrụgo na ọ bara gị uru e nwere ọtụtụ ndị nọ na yo village ọ bara uru so much nwanne enwere ọtụtụ ndị nya bụ ife baala uru ọka nkụ ekene gị wee na-asị gị nke onye chiri nya nya gazielu nwoke gazielu nwanyị ise nwanne tụsara m ozi a ọ na my YouTube chanel daalụ na ụmụnne m